venceu ma nke ọzọ ụjọ ekweghị fada bata isi ewu afọ ewu n'eziokwu fado na-eriri ya osi ndị kọmiti ụkwụ ya ọkwa ndị misisi nwa afọ ya gbaanị n'ụkwụ gbaanị n'aka ihe anyị kwuru ude mee gbaanị n'ụkwụ gbaanị n'aka ihe anyị kwuru ude mee ụwa ntọọ asị m ụwa ụwa mmee ọ ụwa nnọọ <laughs> ụwa ntọọ <laughs> otu aka nsi ụwa otu aka ndị Igbo si mberede yiri dike mana mberede ka eji ama dike mberede m itie dike ojie breki ụnụ amakwana mberede m itie dike ojie breki <laughs> mana ndị isi ojii aghọta ihe a na-akụ ebe a eboro ya n'amụma ihe mba olesi ma ị mara ha aka ntị ikiri azụ isi kụọ ha kpa akpa akpa ha anụ ihe ndị igbo ntị chiri ndị igbo ha amaghadị asụsụ igbo bụ isiokwu ihe niile a na-agụ ndị n'ime asụsụ igbo ọ dị n'ime igbo ọ dị n'ime igbo o kwurie n'okwu n'igbo ahụ ekwuru ekwu tụwagodi afọ igbo ahụ godi ụmụ ibe open the name igbo you see yourself kedu ka onye igbo ga-esi wee che na o nwere ka onye gwa bekee ga-esi wee build a system and make it favor you nna kedu di complain o this thing what type of nonsense is this how can these people build a system that will console you and condone you even the bible you read says it eh? kedu ihe mere ken ji wee gbuo ebel why did ken kill ebel why kedu ihe mere ken ji wee gbuo ebel i want to know ndị isi ojii tell me agaghị m akọwara ụnụ ken na ebel dị n'ime Igbo the history the story of these two is natural story is natural principle nobody owns them nobody owns them ken and ebel is natural principle because why nwanne force ọkwa ndị Igbo nwere ikwe enwere ikwe eji esu nri kedu ihe mere a e na-eme esusia nri ebudo dị ikwe isi ihu n'ala kedu ihe na-eme esusia nri esusia nri ekpudo dị ikwe ihu naanị only mgbe eji ekpuchi ikwe bụ mgbe eji eji esu nri so force can only be used when needed but you use it every day as life nwanne igbu ọchụ na ala igbo you go away ọchụ ọchụọ gị ọsọ igbo ị na anụkwa igbo egbu na ọchụ igbu ọchụ na ala igbo achụọ gị ọsọ is the system a na-achụọ gị ọsọ but mba there is force there is strength strength last forever force no if you go to science ọ gwara gị na force enwere four fundamental elemental force <laughs> the fastest one ike adịghị ya ọ dị ka agụ agụ ọgba ọsọ ike agwụ ya ọ ga-agba nnukwu ọsọ at the beginning o pia but you get tired but strength will go go go go forever and ever but we cannot still get it ihe anyị na-agaghị eme wu the code the secret of ndozi ọdịnala in public anyị agaghị eme mana kwe ifru this four fundamental force is inactive four fundamental force of element is inactive ihe a bụrụ ihe ụmụazị ebe a na-akọtu ọ bụrụ ebe a na-akọtu ọ bụrụ ebe a na-ebugharị ihe apịrị apị ma ọ dị na jizọs ma ọ dị na amụma ebe unu debere ihe you like you keep it ndị mana onye you who feared ordinary ordinary um, ka ha na-akpọ ya ordinary ihe apịrị apị you fear you fear ihe apịrị apị and they want to challenge it those ordinary ibi na-atụ ihe apịrị apị ụjọ ordinary picture image you fear if you are afraid of image then how can you conquer how can you rule your enemy tell me how can you stand in open world to tell them that you have been victimized if you are afraid of ordinary image ị na-atụ ordinary image egwu eh, image ordinary image you are afraid na how can you fight like this nwanne how kedu ka ị ga-esi eme just tell me because ihe nna agwa gị bụ ka ọ baa gị n'ime ọkpụ i tell you this thing for them to go inside your bone marrow whether you believe in Jesus or or nke apịrị apị or nke edobere edobe I don't care how many ndị na-eti isi anị ka ịfụrụ na ha bụ Koran were eje ọgụ ọkwa egbe ka ha ji o nwere nde bụ Koran eje enwere onye ju bụ Koran eje ọgụ e, tọrọ eje enwere onye nke ha na-akpa ya enwere onye kristian bụ baịbụl eje ọgụ ọsọ ndị kristian yes o bụrụ baịbụl ọ dịsa na anọ na-akụ isi na ebe ahụ na-akọgheri egbu anyị ata anyị mmadụ kwuru datị bịa ebe dị n'ụdị ụra mma nwe ya e onye kwuru kọmplen ruo m nso ị ruo m nso asị m gịkwa ị na-eji ụka e go to your bible and open Kenan Ebel kedu ihe ken mere Ebel okwe o gburie yes ka ihe mere o ji gbuo ya the secret ekpupere gị edie how you have to be ndị igbo na-asụ igbo ndị igbo si mmeri gịnị wụ mmeri gịnị wụ mmeri na igbo ụmụ igbo gwanụ m mmeri bụ asụsụ igbo kedu ihe mere mmeri mmeri anyị na-asụ igbo anyị amara igbo ihe mere anyị ji wee nọdụ ebe anyị nọ today because we don't hear igbo anyị anaghị anụ igbo ịkụziri nonsense you don't hear igbo that is the problem ị na-anụ igbo ị gaghị azụ nwa gị ka isi wee zụọ isufugo nwa gị you have been deceived generation upon generation your children is gone Becos mind is empty ihe ọ bụla ifilie n'ime ka o ji arụ ọrụ the program you gave your children they used to work mmadụ sikwuzie the worst one bụ na eho oduman na ala igbo si Israel wee bịa pathetic story oduman na ala igbo si Israel wee bịa nsị ahụ get the benefit what is the benefit of saying this ị chọrọ ije n'igwe kedu what do you feel achọrọ m ịma the reason why you say these things you were born in Igbo land so why the association achọrọ m ịma why did you associate this thing because I got home the reason why ọnwa obere nwa a mụrụ na America i am a Nigeria or am Africa reason for that maybe ọ bụ na he is not accepted in Africa in America ọ okay I want to go to where my parents are ebe a ga-eme accept what is the man in igbo land saying he is from israel kedu ihe wụ the reason i don't understand imesia this thing you come back to public and say they have killing you or they are doing you anything ihe jos o gosigodi na you don't have common sense that thing shows that you don't lack common sense if old man will come to igbo land and tell their children ha israel wee bịa don't expect the children anything from them emekwana expect any good thing from those children because the father deceive go ha already how can somebody in igbo land buru foto onye ọcha tinye n'ụlọ ya to worship nwanne <laughs> ihe a bụrụ about god or no god ihe ahụ lack of common sense ihe a ọ na your parents lack proper sense of reasoning kedu ka mmadụ ga-esi anọkọta filie na ihe bụ country do you know what is country ka ịmakwa bụ country country is been created for benefit so ịchọziri somebody in spain tacha afụ create a military paying them doing everything then you somewhere in africa be the beneficiary because if you just fly and come here and tell them i don have mother i don have father they are fighting in my country all of a sudden you become the beneficiary ka reason aghọtara m i don't understand because why i butere picture ọ na-acha ọcha desa na be gị isi na picture anụnwa we save you kedu the reason why these pictures be inside your house i don't understand that means you lack proper defensive system you nwere strength mokwe na strength you don't have strength ọ bụrụ na ị nwere strength ị gaghị ekoro datin kosa na ya adịghị ụnụ akpọzina deceive ihe awụ lack of common sense because ihe na-eme ndị isi ojii n'ụwa bụ they can never accept error to correct it ọ bụrụ na ị mere accept na moto gị mere mmebi nwanne how do you repair the car how do you repair the car ikoro ihe na-acha ọcha dịsara be gị ozu họrọ gị ị na-complain na somebody in America somebody in Europe is dealing with you or somebody in desert came to your land and kill you na-ebugheri kedu ihe ha ji bịa what did they came with ọgwụkwado human being ka ha wụkọ nwere isiri ahụ unu enweghị mfe isi unu kwuru nonsens ruo m aka gụpịa m gị anya eh? ịmekwana mgbe ndị ochie ọ na-eme ibere akwa bịara ya adụ nsị na mmadụ dịrị gị ihe mpụ na achịchị ya si gị go back there your father will send you back to that place you came from. kịta na a na-emezi onye je obere akwa bara akwa bata na anị mma ya esori ebebe ọ <laughs> bata n'ụlọ nne na nna ya esori ebebe hei egbuore ha m nwa m o egbuore ha m nwa m o chineke nọkwa nke eme o chukwu e chineke chukwu e hee chukwu bịanụ bịanụ lukat ọ ihe na-eme today na igbo landị mgbe mbụ mgbe ndị gboo mgbe nnu ma anụ ọsa ibere akwa bata bụ ụlọ nna gị achụchi ya ga-ebe isi bịa ọ sị gị jee mee ka eshọn onye aha bere akwa bifo irue ọ bụrụ na onye ahụ ebe ha akwa don come back to this house ọ bụrụ ozi ihe anyị nwere taa this is ọ bụrụ ozi ihe anyị fụrụ today nke a wụzi onye na ibinu obere na-ebe mma ya na-ebe mpa ya na-ebe ikwu a na-ebe ibe a na-ebe amagha m ebe anyị si nwụta destin ma ndị Igbo na-aza mmeri n'afa gịnị wu mmeri ụnụ amakwana mmeri wu winin ụnụ amakwana mmeri wu victory na amakwa na mmeri is a it means victory ndị Igbo na-aza ya n'afa as victory ndị Igbo is been victorious forever and ever before now and after all oh, the mind religious mind bring you the problem is soul is been killed your spirit egbugbo that is why you are pathetic ọ bụrụ about physical force because you have strength as onye ojii nwere ike you have strength the problem bụ the mind is been diluted egbugo your spirit gbuo your soul you ihe iwu mm, mm, onye nwụrụ anwụ na-aga ije so ndozi ọdịnala bịara to resurrect the mind so that you can be free to live as a human being ị ga-adịkwa free bie ndụ ọzọ ka mmadụ nwanne fight for what belongs to you build it because ị cannot nwanne ị gaghị eri ihe mmadụ oke anaghị eri ihe m anya kedu nke ị build what have you created what have you done ndị niile na-awụgharị ihe a na-awụgharị na awụ kedu ihe ha megoro to live better what have they done to deserve what that thing they aspire for kedu ihe ha megoro to deserve it i want to know life bicycle a na-anya anya nna anyị nyere anyị bicycle why because bicycle is moved my chain ọ na by chain so your father na-anya your mother na-anya your ancestors na-anya ndị nwa na-anya kedu ihe ni chain bicycle adọbiene ọdọbiene that is why ifuru onye ọbụla gba ụkpaka ndị igbo na ihe niile ndị igbo kwuru ma nke o nwere egwu a na-agụ nne tụdọ ana mbe mbebe nne udo. kedu ihe mere ọsa ji wee debe nne n'elu were eriri na-arịgo Ọ nwere ihe mere ọsa ọ rizin o nwere rizin ọsa ji wee debe nne n'elu mana nke ahụ ụnụ ga-afụ ya na akwụkwọ iwu ala ndozi ọdịnala anyị ga-eji apụ ndụ ebe ahụ ka ụnụ ga-afụ ihe mere ọsa ji wee dese nne n'elu ebe ahụ ka ụnụ ga-afụ ihe mere mbe ji wee chirie mgbe ọ bụla eriri eriri eriri kedu ihe anyị na ụdọ na-eje enwere ihe ndị Igbo na ụdọ na-eje ọkwa nwere ụdọ eji akpụ ewu ụdọ ụdọ akpụ ewu ụdọ eriri enwere ihe ha na ndị Igbo na-eje maka na ebe aha ka ndụ dị eke oluchara ihe dị na na ndụ na ndụ na ndụ na ndụ na ndụ na ndụ maka na anyị nwere educational sistem to form our society abụrụ nke a na-ekwu n'ụlọ akwụkwọ nke ụlọ akwụkwọ bụ afta ka ị gasịrị kọlchọ ị gazie n'ụlọ akwụkwọ jee mee ihe a na-akpọ master's degree what you go to school to do is called master degree all the sentry gị na nwata onye ka akụziri gị n'okenye but the only difference bụ na one wụ fairy tale one wụ reality that is only difference but anyị enwere ihe you don have this thing nwanne you don have to complain you nwere right you don have the right because life is about judgment you don have the you nwere right to complain that's why your prayer will not be answered enwekere nke i mere what have you done? that is the question what have you done to deserve what you ask for because iwere aka nke a tinye mmadụ ihe iwere nke akpọta ya iwere aka nke anya nye enye iwere nke anara ngozi kedu what have you done the question you watch television and see nwa bekee driving big cars building big houses and you want to be like that ihe bụ anya ukwu ka a na-akpọ ya na is greed ndị igbo chi aha anya ukwu onye na-eje ahụ jee ahụ ebe jee chiri ebe sara ahụ this is what Igbo people says if we want a place nwanne let's build it simple as abcd in our own image and likeness iburu picture nwa bekee bi ebe as Jizọs ewere tiwa gị n'isi iburu ihe apịrị apị bi ebe a ewere dụkpọ gị anya because why all those things will corrupt the mind of our children ọ ya mere anyị ji baa n'akụkọ ịpara foto jizọs afọ ya na be gị achụọ gị na ya na vileji i buru ihe apịrị apịsị na efe efe achụọ gị na vileji everybody will live to make sure that their children become the best ọ ka esi build a best society ọ bụghị ịpụta ịta uru a na-enye nwa gị ọkpụ ya taa isi na okenye na-ata ọkpụ ụmụazị okenye na-ata na ụmụazị anaghị ata arụ ke bụ kedu nke nwere okenye na-ata anụ ụmụazị anaghị ata anụ n'ebe ka ọ na-eme ụmụazị enweghị eze ọha kwesịrị ịta anụ mana nke anyị bụ mba okenye na-ata anụ ụmụazị ata akwụkwọ ụkọ lukata ụkwụ ọkụkọ anụ adịghị ya ka ife ụdị arụrụ na ndị adị akwụkwọ ụkọ anụ adịghị ya nwanne mmiri si n'isi gbarụọ ọ ka mma na anyị ji n'oge ma accept na mmiri agbarụọ na ka anyị let's go back to work ka anyị kwerenu na mmiri agbarụgo let's go back to work and build this land enyere anyị n'aka ka anyị build on this land then left for us if not nwanne everything will go ọ ga crumble because ọ nzuzu nzuzu nzuzu wee zuzuru pụọ ikuku ya eburie human being abụrụ ihe ahụ nwanne as long as you live you will die every living thing is meant to die so what will live after you ọ ihe m chọrọ ịma kedu ihe ga-elive after you die nothing the society will go ndị ahụrụ na-ebeziri akwa na ha na-achọ iwere ha were werezie because those people are cultivated kwema ndị gị na ha na-aje ịgba nta they are ready ever they are cultivated even though in a different level but they are you are not ndị gị na ha na-anụ they are ready ever ready because their mind is in tune the chain is not yet breaking but your own chain e break go kpata agwa ụnụ sọmt agwa ndị be anyị okwu na-agwa ndị be anyị okwu nwanne n'ụwa mụ na gị pụtara onye ọbụla abụrụ ofu ịghọtago ka hụrụ ihe anyị na-eme asụ ndozi ọdịnala nwanne forever and ever forever and ever ọnwụ na oruhuru gị chọwe gị bikos akpara gị aka nwanne ọkwa forever and ever oh, onwekweghị ya ma mgbaghara ma ndị igbo ma agba aghara a ga-amagodi gị ụra amaghị aka ntị ahapụzie gị bikos ihe ndị igbo kwuru ọnwụ oh, na mmehie <laughs> mmeghe ewee rịa nwanne a ga-emehie imehie ịrịa asị na mmehie adịghị mgbaghara agaghị adị ọwụ na imehie nwanne agaghị agba gị aka ntị ghara imehie agba gị aka ntị nature don so ọ ka ngwere gara ukwu osisi aka akpali ọka mma na ịhapụrụ ukwu osisi si ebe atụzụ pụọ maka ịgha aja na garị bụ ịgha aja na garị ndị Igbo because ọ bụrụ iwu bụ na akpọrọ ya igbo ọ rụzie na every igbo man no ọ bụghị every igbo man some will bi beneficiary because nwanne ị na-aga na kọmpanị mmadụ arụ ọrụ ọ bụrụ gị na onye ahụ nwe kọmpanị ahụ not no onye nwe kọmpanị tara ahụfụ mechaa kọmpanị arụọ ya ịbịa dị owe gị n'ọrụ so our job is not for ọ bụrụ na must you must come to work with us no but respect yourself because ndị bekee si respect is a reciprocal this movement is fire ọkụ ọkụ na ahụ ahụ ọwụ ihe beziri on ọ about ọwụ na anyị na-abịa na facebook everyday. day when are we going to work when are we going to do the work ife na facebook everyday day na-akọ nonsense and I say like like after that what happened igbo land ka na-ana n'iyi after that what next every day na-ebugharị nonsense na facebook na-ebugheri after that what next the work who will do the job for you till jesus will come and do it for us jesus will do it yeah, of course chukwu abịama will do that elohim will do that yeshua will do that apart from you everybody will do it apart from you nwanne look let me tell you something anything you cannot do for yourself nobody can do it isi na asị don eat erikwana just try it don't mana ka agụ ya agụkwa gị agụụ ya agụgide gị nwụọ isi na asị eri na nri don't eat agụụ ya agụgụ agụgụ gbuo gị nwụọ so anything ọ ị na emerụ ọrụ onwe gị mmadụ anya emere gị ndị Igbo si anyụkọ mamiri ọgbọfụ ime ihe eji wee kpọọ ụdọ ụdọ ụdọ maka na o wee riri ajoin tugeda ajoin ya tugeda osizie ike akpọwazie ya ụdọ ya mere eji eji akpụ egwu anaghị eji eriri akpụ egwu mekọta eriri wu nke na-arị arị ọ fụrụ ma iwetazie eriri join ya dị eriri tugeda join sie ya wetazie eriri 20 join kọọ ya ndị igbo ji wee nwee ugwu azịza azịza ahụ eji azụ ụlọ ọwụcha kọnsept ndị igbo debere gị datin wee sị gị igwe bụ ike igwe abụrụ na mụ na gị ga na-eri nri na ofu efere no ọ wụ the mind ka a na-ekwu maka ya because the mind wu muscle all oh, muscle muscle bụ strength ka ihe muscle muscle bụ concentration of energy mgbe ahụ ị na-aga na gym apa weight lifter ọ na condense na concentrate all those energies in muscle ọ na-agada ya togeda onye ka eji akpa ya muscle ndị Igbo na-akpa ya ọrụ ọrụ ọrụ anụ ọrụ ya ọ ebe ahụ ka dị power dị ọ ebe ahụ ka dị strength dị ọ na ọrụ ya but anyị aghọtaghị the concept of these things these things bụ akondensiri ekoduzie into the culture ka ibibezie ya ebibe ka ọ bụrụ ndụ Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ. Ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. But you refuse. Ọ dịghị surprise na ya anaghị eme ya ọfụma. Ọ dịghị surprise. Na nna ọnwụ na eme ọfụma. Ị gaghị na complain. Ị gaghị complain. Ma ọ bụrụ na complain o shoro na things are not doing going fine. So ihe anyị nọ na beginning of the work and the end of the work is ihe a na-agwa na ebe nwere ihe ọzọ. ala igbo nke ahụ anyị nwe anyị nwe nwe ya buo na ala igbo ọ bụ anyị nwe anyị bụ ndị igbo anyị nwe ya and ihe anyị chọrọ ebe aha wụ pure life ebe onye ọbụla ga-eme obie obisie ibi ndụ a na-agụ ya agụ isi ya na ọ ga-anwụ ọsị gị tụfu akwa kịta na isi mmadụ sef na ọnwụ na-abịa ọsị ya wuo nke ọ dị ọwụ ndụ isi onye igbo na ọnwụ na-abịa ọsị ya gbuo ya nke ọ dị ọwụ ndụ because why oluzugo hope anyị na-agwa unu 70 percent of people can say that now 17 percent of Igbo people will say this thing ihe na-agwa gị now isi ya na ọnwụ na-abịa ọsị nke ọdị nna anyị ọnwụ nwa bịa were mmadụ ka o je nwụọ n'onwe nke ọdị ndụ ịghọtago so ihe a na-akpọ ya frustration ọwa anxiety anxiety ọwụ psychological problem ka ọ bụrụ egwuregwu mana ndị mmadụ agọta ha ekwuo ndozi ọdịna ndị mmadụ agbama ịmagonu ndị nkịtị chịkụ ma fem fem fem fem ya chọrọ famous famous na famous kedu ihe uru ọ bara gị famous of nothing kedu ihe ị na-eme di famous you want to be famous and so what after that what happened your land is still in bondage nothing goes for nothing that because people don't understand it ndị mmadụ chekwa na wee enweta freedom everything will be okay that is psychological problem ya religious mentality look in africa most of africa are independent why things are not going fine you will still give me excuse you will tell me that white man this white man that white man obi rock white man obi rock i want to know buhari ọ na E nwere enwere onye sineti na-achọ na nigeria senator onwere white man nọ dị na nigeria senator i want to know na igbo land enwere onye ọcha wụ gọvanọ o nwere onye awụsa wụ gọvanọ o nwere onye yoruba wụ gọvanọ no look other african countries ha dị free to do whatever they want but the mind is not because ndị igbo na-asị a na-amụ aka ekpe na nka ịma nwaanyị ha ji gwa ya maka na aka ekpe a na-amụ ya amụ a na-amụ aka ekpe amụ ya ka ndị igbo ji wee sị gị ọ na-eme aka ekpe maka na a na-amụ ya anaghị amụ ya na nka anaghị amụ aka ekpe na nka ihe a wee ụka bụrụ ilu ọ ya ka ị ga-eme ije na baịbụl ị ịgasị na baịbụl ma religious buku aha niile ọ ya agwa gị na e nwere age ọ sị gị all those people gbuo ha ọ sị gị jee gbuo ha ihe ọ na-agwa gị bụ cut away from them because their own is gone as long as na ha bụ 40 years na ha enwere ihe ha pasịrị a full at 40 is a full forever. they said in everywhere in the school educational system ịdị 40 years ị ga-aga night school ọ bụrụzi normal one ka ị ga-aga ị ga-aga special school agaghị emega gị admit na normal school why because you are over 40 years asị gị Moses live 40 years Jesus Christ tented 40 years why so ịma ihe ị ga-eme you don't have a problem ọnwụ na ị mụrụ nwa ekwena ka moto ahụ aghara gị anwa gị that is the case because as long as you give birth ibechiyekwa n'azụ you are back nke awụdị nke nwe bịawazie no ịgago straight ahead to the life so ọ bụrụ na ị onwe gị asị onye nkịtị and ị chọghọ ka nwa gị ị gbagha mbọ ka nwa gị bụrụ mmadụ nwanne ị na-ediri ịma ezigbo ụra ị na-ediri inye gị dirty slam because tomorrow your child will suffer and eziokwu ka ọ bụ this is ihe scientific experiment proof your child will suffer so why did you born the child to suffer so if there is a problem you created it for the child ọnwụ na nwa gị nwere nsogbu you create it because when the a na-agwa ha na ndozi ọdịnala nekwe ụzọ nekwe look at the road straighten the road straighten the road you refuse because of ego and nonsense sentiment make no sense anywhere in the world because of that your child will become useless yes they will be they will be useless on ịmara enwere automatic ticket to heaven there is none ndị igbo si na ozu akwa ha akwa nwere ka o si eme omume ozu akwa ha akwa nwa azụghị azụ nwere ka o si eme omume I am not making this up so ihe anyị chọrọ to build a land world of living both to human being and animal onye ọbụla na-anọrọ up to standard ga-abịa were na-emebisiri anyị na igbo na-egbutọsị na-achụ aja n'ime mmiri nwanne chụwa ya n'ime ụlọ gị di ya personal problem i don't know why ndị isi ojii cannot understand If nobody asks you not to do anything with anybody nobody cares what you do do it in your house ọbụna na chukwu anaghị anara ya die ọ na ndị mmụọ anaghị anara ya if you inside your house so ndị mmụọ anaghị wee there why must you be outside so ndị mmụọ enweghị ike iwere ebi why i don't understand ị na-ebugharị picture jizọs n'ala igbo nwanne ọ bụrụ about Jizọs is the problem do you know that that one is white ị mara that picture na chọcha nwee isi ogologo look at yourself in the mirror and look at the picture look at yourself in the mirror and look at the picture or the same thing be her then why did you worship it so kedu ihe nwa gị ga-eme ma ọ bụrụ na ọfụ datin your child nwa ị mụrụ amụ kedu ihe ọ ga-eme ma ọ bụ na ọfụ destin how do you think your child will feel ọ gaghị mekwana igbu one the moral of that child inferiority complex start from that moment as long as nwatakịrị nwe ability to reason ụgbọ ọ bụla o rughara 7 years fụ na nna ya gowere pikchọ white jizọs na ya dị ya ọ na-esie ya anya sị child n'ime obi ya o nwere ihe o bu n'obi bata ọ gaghị agwa gị from that moment kọla ya ga-ebido zube ya isi from that moment kọla ya ga-ebido ọ ga-ebido jet where the color because why kedu the reason why nna ya ga-eji wee were another image of somebody konye n'ụlọ ya as a moral integrity as a moral person so that means we are immoral as human being so o nwere ndị moral enwe ndị ga-eme iwere their picture debe na ya adị ha you be safe nwee ndị ga-eme iwere their image debe na ya adị ha you will be ajọ mmụọ enye gị nsogbu all these things bụ ihe ndị be dị ji wee mere ndụ this is what they call life not knowing that na every of their problem came from this nonsense ha na-eme ọ sị gị na ken na ebe tụrụ aja ofu were anụmanụ chụọ aja ofu were obi e chụọ aja anara nke onye ji obi e chụọ aja anara nke were anụmanụ chụọ aja ken were anụmanụ chụọ aja god never take it ebel were anụmanụ chụọ aja god take it and ken jeje gbuo ebel ọkwa ihe unu na-eme today ndozi ọdịnala si unu emezina ihe ọjọọ ụnụ atụ unu site ka egbuo <laughs> ọgwa ndozi ọdịnala si unu ka egbu ọ bụrụ na ihe ọjọọ apụghị n'ala igbo ihe ọjọọ oyibo agaghị adị mma simple what we said is that nothing more nothing else na ọ bụrụ na ihe ọjọọ anaghị na ọ bụrụ na ntị na aja anaghị na ọ bụrụ na arụrụ na anaghị na enweghị ala igbo ị na-enweta ọkwa ya ka asịsị jide ka egbuo mana ndị ụka gwara na ụnụnụ the same thing na ndị ụka kwuru the same thing enwe ihe dị iche n'ime na ken na ebel enwe ihe dị iche n'ime ya so ụmụ ibe ezie m ozi zie ọgaranya ezie m ihe mana esi m bute ya ebute asị m ya mba na ọ bụ ibu anyị danda daa na ele anya ọkwa ịma nwata igbo nwata igbo mara mma ọkwa wivon nwata black woman to be beautiful ọ wivon wivon ee ewe eh, eh, eh, ọ eme ya ọwa ọkpụkpụ wivon ọkwa onwe ya tụrụ jọrọ njọ so o create go that mind because anya gị na-esend message to the soul to the heart so now ọnwụ na the image a project go into your mind as beauty bụ this long hair Jesus Christ nwere mmeri nwere nọ ya beauty for you nna nwanne how come how can you how can you defeat this thing this is the mind problems these are mind problem ihe ị chọrọ kwa ihe ọma nwanne ị chọrọ ihe ọma kwiwu ndozi ọdịnala i tell you i swear with an igbo ndozi ọdịnala ga the best thing ever happen to our people because what we came is to decolonization ihe anyị bịara for decolonizing the mind and decolonization is colonization of the mind to colonize you because nwa bekee colonizere gị ihe anyị bịara to recolonize it wepụ that nonsense tinye gị ezigbo break the message of your ancestor and give you you become a superman you become a superhero superman we want you to be superman not ndị nkịtị na-ebe akwa akpagadị na nonsense anyị chọrọ ka ịrụ superman don look at nwanne ndị igbo si eji ha ma ebuka m ibu anyụ nsị ukwu ejighị ebuka m ibu anyụ nsi okwu don look at dị ndị chief na ndị eze na ndị enene ndị eze enene milonias enene ha nwanne we can do it ọkwa life ka anyị nọ this is life we can do anything ọ bụla anyị chọrọ n'ụwa we can do them from a to z from a to z is because ị na-eme something based on comparison you can never succeed if you do something for comparison you can never succeed that means you nwere ambition at the first place you will just overclouded by sentiment and emotion ịgbara ihe ị na-eme you don't have a plan you don't know what you are doing you just overclouded by sentiment and emotion then you are desire bizarre nothing empty ndị igbo si a na-ekwu ọnụ efu ekwu mba so ọ bụrụ na e nwere ihe ị bịara ime you will focus in your dreams and aspiration go towards it do it don't give a fuck don't look at anybody go where you are going as long as you begin <laughs> to go for admiration it is that is the border line because gochos na ịmara ihe ị na-eme they don't know what you're doing ịmara ihe ị na-eme mana ọ bụrụ na ịma ihe ị na-eme you go towards ebe ị na eji. Messi na na-agba bọọlụ Messi na-agba bọọlụ ị na-agba ya stọrọ na ha ada ego Messi Kristiano ịgba ya stọrọ na ha ada mana ndị nkịtị ịgafe na ahụ ka ọ daa na egbu ope <laughs> onye nkịtị buru bọọlụ foge ka ị na-abịasị efe ọda na chine okwu na-agba elu hei ya agbajie ha ya okwu oh. okwu ha onye metụrụ ya okwu mana Mesi ị na-agba ya stọd ọ na-agba em kristiano ị na-agba ya stọd na-agba odoge anya na ndị a bịara ịgba bọọlụ ma ọ bụrụ ndị bịara ikiri ekiri ndozi ọdịnala bịara ịgba bọọlụ we came for the game and we are ready for the game is of the mind the game is of the mind when we prepare you if I prepare sia gị arụsịa gị ọrụ arụsịa gị injin iwuru jet fighter arụsị aga iwuru jet ibi na asị gị pụọ n'ala igbo isi mba na-eje eme gị ebe ka ị na-eje asị gị pụọ n'ala igbo eju nwanne onye ọbụla mere ihe ọjọọ n'ala igbo mara na amara ọnda ndozi ọdịnala o ime ihe ọjọọ a na-achụ gị ọsọ you will leave the land that is pure a na-egbu ama n'oge before chi ejie nwanne igbuo ọchụ dị you leave the land simple as abcd so ka ọ marakwa amaka ghara ịbụ na echi asị amaghọkwamo amaghọkwamo igbuo ọchụ n'ala igbo mgbe ndị ochie you leave the land igbuo ọchụ na ndozi ọdịnala you leave the land and anyị nwude gị ebe ị na-egbu anụ n'iro ị na-achụ àjà n'iro anyị adịghị iwu ịchị ịchụ chụọ ya n'ime ụlọ gị o onye si gị achụ na enwere onye si gị emere anything nobody don't ever contradict ihe anyị na-ekwu here ihe ọ bụla ị chọrọ ime nwanne me the community owns the land not you community owns it so how do we bring investment into the community ma ọ bụrụ na ị na-eme ihe o gosi na isi adọrọ gị mma o gosi na isi adọrọ gị mma you want to go to other places and have fun but fun cannot come into your society so ị makara ihe wụ you are a hypocrite ịbụ hypocrite ihe bụ ị gaa na china china amasị ya mma ị gaa na japan japan amasị ya mma ndozi ọdịnala sizie ka anyị mee ala igbo ka ọma maa mma esi mba na ebe a na-egbu agbu anụmanụ na ebe a na-eme nọnsensị ikwu datin bi ebe na ewere m anụ anụ ahụ pịagwa ya n'isi ewere m anụ ahụ ji pigin aha pịagbuo gị ya n'isi werezie gị nyezie mmụọ aha si mmụọ aha ya taa gị ọkwa gị ndị mmụọ ọ kọpere mpe werezie onye a na onye a ruru onye a dị oke at least one month time mmụọ agaghị anazi anything at least enyegodi onye aha after two months mmụọ mmụọ ezugoro ike ebe ọ bụ na a na-agwa anyị ibi afọ a na-eto anyị e? ha ke where the society wey we are going to build why ke ebe ọ imagination do you imagine ị do you have imagination do you have ima just imagine godi inside your mind just imagine inside your mind how this streams how these lakes will look beautiful how pretty these waters will look if we make, make them anyị mezie ha ọfụma nwanne kọchasịa mkpụrụ osisi na these places eh mesie ya ọfụma gị na asa gị pụta unu eje ebe a gwunye eh na-aṅụrụ something mmiri ikuku mmiri a na-ekusa unu mmụọ bi na mmiri ikuku mmụọ a na-ekusa gị maka na nwere ka ga-esi etiriti mmụọ mmụọ etiriti gị ọfụma if you treat mmụọ good mmụọ etrit ego good nwanne imechisi mmụọ ihu ya abụrụ treat good to mmụọ ihe dị mma na anya gbara akwụkwọ mmụọ na-eri ihe dị mma mmụọ anaghị eri nonsense because unu amarọ mmụọ anaghị eri rubbish ihe mmụọ na-eri wo ihe dị mma ịhazi ebe ahụ ọfụma ifu mmụọ will come there and live ọjọọ njọ mmụọ awa from there unu amarọ why are everybody building new cities good cities why? because ọwụ mmụọ mmụọ ihe dị mma na anya gbara akwụkwọ anya wụ mmụọ ebe ọ bụla ị desara ihe dị mma anya wụ go there and live so your society is dirty all the dirty that is how your mind is dirty society gị dịrị dirty it means that your mind is dirty mara ọ dị ịmara look around you look around you just look around you look around the world enwere onye ka na-eme ụdị ihe a anyị na-eme enwere onye ka na-eme ya anyị aga na-eme na complain nna nwanne ọ bụrụ na ya ha complain na ihe igwe aka anyị na-enwe m if we are not anyị chọrọ we want to be better ị chọrọ inwe korota ị chọrọ inwe roads bridges rivers seas eh, beaches you want to have them you must sacrifice something you must sacrifice something sacrifice this your nonsense attitude and good things will come sacrifice your useless life and good thing will come god does not live in nonsense house never not today not tomorrow god anaghị eribi ebe ruru unyu god does not live there so if you want a good thing clean your heart clean your society then god will come there and live ndozi ọdịnala bịara here to clean the land so that the god will come back here and live ebe a mụrụ ebe a chukwu ka a mụrụ n'ala igbo a mụrụ chukwu n'ala igbo because igbo wu ukwu ukwu chukwu wu ukwu ọ ukwu ka ọ bụ ọ ukwu ye ọ ihe ji ukwu nyanwa ji holds everything together that is where the explosion happen because ọwụ concentration of energy cause the explosion ọwụ chukwu ọnyanwa jie ọ ya jikọrọ ọnụ ọwụ n'ala igbo ka ọ bụ ebe ahụ ka o si pụta ụwa explosion happen and it appears how can ọ bụ hapụgo ebe ahụ waa na jee ebe dị ọcha jebiri ọ na-ebi n'ebe ruru unyi nna nwanne na-ebi na toilet ihe ebi na toilet nobody wants to live in toilet me no if you want to live in the toilet go and live ndozi ọdịnala bịa here to clean nna nwanne only fire can renew something only fire only fire can renew something nothing more nothing else water can wash it but you cannot renew it you can use water to wash it but you cannot use water to renew it only renew is fire only fire you can use only fire to renew ụmụ so if you want to be renewed ndozi ọdịnala is for you ịka continue na apịtọgarị mpịtọ we don't need you here si ebe a pụọ ndị ha ji ga-eme ike na apịtọ mpịtọ we don't need you ma nne ihe abụrụ ọ ndị umengwụ ọ bụrụ ọsọ ndị umengwụ ọsọ ndị obi kara ọsọ ndị kara obi ndị na-anaghị atụrụ ihe apịrị apị ụjọ eh? Kedu ka mmadụ ga-esi na-atụrụ ihe apịrị apị ụjọ wanyị Kedu ka mmadụ ga-esi na-atụrụ ihe apịrị apị ụjọ nwantụnụ si ya ihe apịrị apị ya ruo m nse nwere esie nri mfụdụ atịrị ma nke nso jizọs ma nke a niile were m esie nri mana ndị ahụ uru ka a mmadụ dọkọta na na-ezuzugharị ụmụ ibe ọwụ ndozi ọdịnala ka anyị na-eme anyị ga-edozikwa ihe nna nna anyị hapụrụ anyị anyị ejiri egwu egwu anyị ejiri ọdịnala igbo egwu egwu anyị ejiri omenala igbo egwu egwu maka na onyinye nwa bụ ihe anyị pụtara ụwa nwanne ngwere hapụ ukwu osisi aka kparị ya si na ọ ga-adịrụ na mma ka anyị cherekwe na echi nna chere na anyị anyị na-abịakwa echi o ọgwa nke ihe anyị na-abịa na ọrụ anyị ebene ọrụ anyị ebene anyị ebetinatago ọrụ anyị maka anyị ji ọrụ anyị ji n'aka karịrị akarị ụmụ ibe anyị na-eke na-eke na-ekene ori na-eke na afọ na-eke nkwụ nkwọ na-ekene ndị ọkpụ na-ekene ndị egede na-ekene ndị mbụ na-ekene ndị ichie na-ekene ndị osu na-ekene ndị amaala na-ekene ndị ohu na-ekene ndị ume a sị m na ka ha nwachi wee gbaa mbọ wee fụ na amamihe batara n'Igbo na ọ ga-adịrị ha niile mma n'ofu n'ofu anyị nwawo ndị ndozi ọdịnala ndị bịara ịbọpụta ihe ahụ enyiri enyi ihe ahụ enyiri n'ime anị anyị ga-abọpụta ya gosi ndị ụwa na anyị nwawo igbo igbo aha a na-ekwu igbo bụ igbo nke ahụ a na-ekwu ndị agha kere ụwa kesịa nye ndị mmadụ si ha were jee bibe ndụ ndị mmadụ ewerezie pụọ ndụ anyị abazie n'akụkọ mbadụ taa anaghị akụ ụdị akụkọ ha akọ onye kwuru nọnsensị bụ ebe nnọgụ fere aka nepe anya aka ngwu ya ọba ha egbu m nka ngwu nke ọba ha jee ya isi n'ọnụ dodere ụmụ igbo